ọ sị na kemgbe ọ dị ime na ife na-aga ya bụ ka nwoke ọzọ laa ya ka nwoke ọzọ laa ya ee bekwanụ ka ụnụnụ nke nna anụ n'iru akwụkwọ ife anụnwa bụ ife na-ewu wee sị ka m bịa jụọ maka na ndị be anyị si onye ajụjụ adụ efu ezi ọzọ dị ka ibia wee sị na onye nje njem na-aka onye isi ahụ ife wee gịnị wee manụ nya ka m si gwa ka m bịa jụọ unu wee sị ife m na-ajụ tata bụ biko ụmụ nwaanyị ndị mụgolu nwa mụkarịa ụmụ atọ ịtụgo ime nke izi tụọ nke ịbụọ tụọ nke atọ tụọ nke anọ mụọ ise biko bịanụ na achọ m ka unu achọrọ m ndị dịgoro sọsọ ntụ ime izi ma nke ịbụọ ị mana ndị be anyị sị na afọ ime na-adị n'ụdị n'ụdị afọ ime na-abịa n'ụdị n'ụdị ọ gịnị na-ese o nwere ife na-ewu n'iru akwụkwọ ndị mmadụ agbago ya bụ nwaanyị dị ime na o nwere mmụọ akwụna n'ime ime ụdị fa gịnị bụ ife na-eme nwaanyị a wee na-akọwa na kemgbe ọ dị ime na di ya adaghọzie mmadụ na ọfụ die na di ya ọ dịghị enwezi mmasị ka di edina ya mana oge ọbụla ọ na-achọ ka nwoke ọzọ ọfụ nwoke ọzọ ọ na-agụ ya na-agụ ịmụda ife ọ nọrọ na kama arịbasa ya agụ ya ọ ga-ata kama ọ ga-asị ịma na ụfọdụ ndị mmadụ ga-abụ ụmụ nwaanyị ga-abụ ha dị ime asị na ife na-agụfe abụ na ọ chọrọ ịta akwa mbe ụfọdụ asị gị ee na fa chọrọ gị je gbatitelụ ha anụ anụ anụ ọhịa gasị ụmụ anụ ọhịa ije igwu gị gbuo nke dị ime dị ime nwoke ma iwe ejima <laughs> ịmụ ụmụ ihe na-enweghị isi ụfọdụ abụrụ osikapa aja dị ga na-agụ ha ụfọdụ abụrụ ịtụ ụlọ ụfọdụ abụrụ ịsụ ụsa o nwere ka ọ bata gị n'isi nri ọdọnanị si gị rie ọdọnanị ribie ma ọ manye aka na nye ụmụdị ịfa mana nwanne anyị nwaanyị anụwa na-akụwa na kemgbe ọ dị ime a na ife na-agụ ya bụ ka nwoke ọzọ laa ya bụ ihe na-agụ ya gụgbanigide gụgbanigide na-achọ ụzọ ọ ga-esi wee mee ka anya bụ ife kwụsị mana ọ kwara akwụsị na ọ gafee n'ọnwa atọ gafee ọnwa ọnwa isii na imi agbagotego mana anya bụ ife ka na-agụ ya na ọ mara ife ọ ga-eme ọ wee na-asị na ọ na-ajụ ụmụ nwaanyị ọ nwere onye o detela akwụkwọ wee na-asị na ọka ọma na onwego ndị ụdị ife a megolu mbụ ka ọsọ ọsịa ka ọ na-eme ya ka m ji wee kee ude ike a wee bịa ka m juo unu biko ụmụ nwaanyị ibe m onwego onye ife amị ndị mụgoro tụgoro ime nke izi tụọ nke ịbụọ tụọ nke atọ tụọ nke anọ gịnwa bụ nwoke onwenugo ụbọchị nwunye gị pụta kọrị gị ụdị ife ịghọta maka ya bụ nwaanyị ọ mara ka oge nye ma ụdị ife o nwere ka ọ dị ya gwa nwunye di gị dị gị gị na ya bi n'ụlọ ada adịzi gị mma ọ bịa ka o gị aka esi ya mba ị na-achọ nwoke ọzọ ndị mmadụ wee na-ekwupụta ebumnobi wee sị na ya bụ nwaanyị na mmụọ akwụna dị ya n'ime tupu rie o wee dị ime <laughs> na ọ bụ akwụna wee nụzie di ka ọ nụziri di wee dị ime ya bụ ife wee na-egosizi ụdị mmadụ ebe ụfọdụ na-asị na fanụrụ ya nke bụ eziokwu atụghasị anụrụ m nka nke a izi nna anyị ọnya ka wee sị ka m wetakwa elu unu ka unu na-anụkwa maka na ụbọchị ọbụla chifo n'igwe ị ga-anụrịrị ofu ife ịnụrụrọ mbụ ma abụọ n'obodo anyị bụ naijiria nne m na m na biko ụmụ nwaanyị onwenugo onye dị ime ee o wee sị na ihe na-abịa ka nwoke ọzọ dị na ya ka nwoke ọzọ dị na ya ilo na ụdị ife anụnwa na-eme eme ka iro na nwaanyị a na-achọ ụzọ ọ ga-esi wee jee ka nwoke ọzọ laa ya emechazi ọsịzie n'ọnwa n'ọnwa na-eme n'ọnwa n'ife mana ere dị ime asị nọ nwa chọrọ ka a ga-enye nye abụ isi na ị chọrọ akwa mbe na akwa mbe na-agụ gị ị na-ebe na ọ bụrụ na ịtarịa na ị ga-ezu ike nyechọbarụ gị akwa mbe ọ ihe ntị ka m jụọ unu ya bụ akụkọ o nwere ka ọ dị na ntị hmm? biko nụ ọ dị unu ka eziokwu ka nwaanyị anụnwa na-asị asị Hmm. gbasara na ozi a ka ndị ọzọ na-anụ ọ bụrụ na ya bụ ife emena gị mgbe ị dị ime ịgwa ebe a na-edepụta ebumnobi ọ bụkwa na o mebụghị gị ịgwa ebe a na-edepụta ebumnobi kedu ife ọ dị ka ọnya na-eme nwaanyị a o ji wee na-asị na na ife nwa ya na-achọ ọ ka nwoke ọzọ dina ịghọtakwa ụfọdụ na-asịkwa ya bụ die ya kpọrọ ya jee ka o mee ya DNA test amụghakwa na nwa ha mee DNA ozugbo ozugbo maka na o nwere ike ọ bụ ole na ọ bụrụ nwoke nwe nwa nwe nwa <laughs> nna ịma ndị be anyị ọhịa nsụka m wetara unu gbasa n'ozi aka ndị ọzọ n'anya maka na achọrọ m ka mmadụ na ụdị ife a na-eme eme ka nne dị nke m anụ nwa achọ nwoke ihe ọ na-achọ ụwa anụ anụ ọbụla bụ ihe ọ chọrọ ọ bụrụ na ị nwere anụ iweta na ọ tahakwa anya ozuo ike daalụkwanụ